Davido has supported the family of Mohbad with 2 million naira. Tonto Dike has supported the son of Mohbad with free education from pre-nursery to secondary school and then an offer of 100,000 naira every month for one year. Prophet Jeremiah has offered 10 million naira to the family Mohbad left behind. All these donations should cease for now because investigations are still going on. We are not here to tell you never to donate to the family of Mobad. No, you will still donate, but we want to know the outcome of all this investigation. That is when all the persons Ndiakafa the normal Mobad must have been investigated and then make it known to the public it is now then that all these donations will be necessary. The mother of Mobad was there with the wife of Mobad when Prophet Jeremiah offered 10 million naira to the family. This same mother of Mobad was the person Mobad said that she left him over 15 years. And now, Mobad's mother saw that Mobad has gotten money and returned back to Mobad. The wife of Mobad is still the same person that so many persons are pointing at that this son of hers may not be Mobad bụ ife mụrụ ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on whatsapp through plus 2348067841298 When you look at the side of the father of Mobad, you will still discover that so many persons are pointing at him. Why should he go? wee were nwa ya wee nie na ana the following day ozugbo ozugbo nwa ya jiri wee nwụsịa Otu Otunumaka na-eme nyocha anụnwa it is expected that whatever you want to donate to this family you should hold on for now until if the investigation has been carried out and then truth being revealed that is now when you will know whom you are donating the money to if this investigation is carried on and then it is discovered na ndị anụnwa dị ona dị ona bụ ndị gburu Mohbad ma na ndị anụnwa ma ife gburu mobad na fa mechiri ọnụ na fa chọrọ ikwu den a na-akọzi akụkọ kedu onye nwe nwa ọ Mohbad nwe nwa ka ọ bụkwanụ Sam Larry nwe nwa ọ bụ na atụsi ego onunwa ewee mesịa mee nyocha o bụ na ọ bụ Mohbad nwe nwa ego afọ atụrụ onye nwunye ọ bụ na atụsi ego onunwa o bụ na aka nwunye Mohbad dị na ndị nunwa gburu Mohbad ego ahụ atụrụ onye nwunye ọ bụ na atụsi ego onunwa o bụ na ife nne Mohbad ji wee na-achite azụ na be Mohbad bụ na ọ fugo na nwa ya nwoke enwetaghị ego ebee ka ọ hapụkwana nwa ya nwoke enwawo Mohbad na nwanne ya nwaanyị wee jebe kemgbe 15 years anyị amaghị ma enwere nsogbu ya na di ya nwere ka ọ bụ na ọ hapụrụ ụmụazị enụnwa ka ha na-ata afụ oruzie oge ọ dị ka ife abatago ọnwụ wee bịa gburuzie Mohbad mgbe ahụ ka ya nwa na onwe ya nwazi na ọ ga na-achite azụ ọ bụrụ na ị egwu Mohbad ị na-afụ ebe ọ na-ebe arịrị na-asị na ọnụbedo onu ya kemgbe 10 years nwunye ya nwa ọ na-enyo ya enyo na ọmụghọ ihe nwunye ya na ndị enyi ya na-agagasị ya bụ all this money that have been donated now I do not see the need eziokwu na aka ga-enye ego mana all this money should be coming after investigations ka ọ gara ịbụ ewere ego onunwa ejekwa je nye onye aka ya dị n'ọnwụ Mohbad emesịzịa a na-asị kedu ihe eji wee nye ya bụ ego for now onye ọbụla chọrọ inye the family of Mohbad ego should hold on until after the investigation.